m unu abụ m Amarachi Atama unu ma na ọtụtụ mgbe ọ na-adịba m mma ị na-ekwu ma onye na-agbasasị ozi n'ihi na ọkwanụ ya bụ ọmụmụ nwere ọnya bụ akwụkwọ m gụrụ n'agbanyeghị na ana m eme mbem n'Igbo na-emekwa ọtụtụ ihe abụ m onye nta akụkọ hmm, nke ndị bekee na-akpọ broadcaster ya bụ na ọ na-adị mma na-aga na-agbasasị ozi ọkacha ebe ọ nọ wee metụta anyị bụ ndị Igbo n'ihi na ihe anyị na-ekwu okwu ya bụ otu anyị ga-esi na-eme ka be anyị wee na-adị mma na-abawanye na-ama mma hmm? ya bụ na ọ bụ na nna aga n'ụzọ fụ ihe dị ka o kwesịrị ka a tinye ọnụ ana m atinye ya ọnụ maka na abụ m onye anaghị nwere nkwenye na ọ bụrụ na o nwere ọtụtụ ihe anyị na-ekwube maọbụ ọ bụrụ na ọ nwere ọtụtụ ihe anyị chọrọ ka ọ gbanwee na ọ ga-aka mma na ọ bụrụ na anyị na-atinye ya ọnụ yara ịnọ n'akụkụ wee na-asị kedu ihe a ga-eme ka ndị nke ọzọ bịa mee ọ na-aka mma na ọ bụrụ na anyị niile tinye ebe okwu ọnụ ọ ga-aka mma otu ahụ ya bụ na asị m ka m tinye ọnụ n'ihe gbasara um, obibi obibi n'ala anyị na obibi na mba ofesi Eh, site na obele ihe obele ngara ahụbeghị m ọtụtụ ihe m ga-asị n'obeli ntọntọ ihe nke m eh, na mkpụrụ ụbọchị one ma one a m nọ na mba ofesi ka m gwụ na eziokwu ọ bụrụ na ọ bụghị na ala ebe anyị hụrụ onwe anyị bụ ala bụrụ ọnụ hmm, ebe anyị nọ ka mma ama m na ọtụtụ mgbe ee eh, ama m na ọ nweghị ọtụtụ ndị oyi m gwara m ihe dị otu a mana asị m ha biko onu kwụsị okwu ahụ m na-ekwu mana ọ eziokwu ka ọ bụ ọ naanị na ala anyị nọ bụ ala abụrụ ọnụ ala abụrụ ọnụ ala ọ ga-abụ mmadụ ya wụọ ya ọma mfu ezigbo ụlọ ọgwụ wee gaa ala ọ ga-abụ mmadụ na-agba n'ụzọ ọ gaghị ahụ ezigbo ụzọ gbaa ala ọ bụ mmadụ gaa n'ahịa ọ gahụ ezigbo ihe gote ọgụgodo ahụ ọ bụrụ nnọọ ego maọbụ ala ọ ga-agba na-arụ ọrụ ama nkwụ ya ezigbo ụgwọ a na-akwụ ụdị ezigbo ụgwọ nwere ike jie ụgwọ ụtọ ọbụla masịrị fa ihugo ala ọ ga-abụ abịa a na-emegbu ndị nka na-emezi ndị nka ala ọ ga-abụ a na-ewepụta ihe na-eme ka ala dị mma ene anya n'otu ebe hapụ ndị nke ọzọ ọnya bụ naanị nsogbu anyị nwe ọ bụrụ na ọ bụghị ya ebe anyị nọ ka mma ọ ihe a ka ekwesịrị ị na-atinye ọnụ eh? anọtụkwa atinye ya ọnụ mana aga m asị na ihe kpatara na ọtụtụ anaghị atinye ya ọnụ ka ọ dịkwa ka a na-eme ndị bi na mba ofesi <laughs> ọ bụghịkwa ka aka ilu si ada na ntị bụ ka ọ si atọ ụtọ n'ọnụ mana ụmụ Igbo ewoliri m na aka na ụmụ Igbo na-agba mbọ ụmụ Igbo ụmụ nwanne unu nọ na mba ofesi nọ n'ebe niile na-agba mbọ ọtụtụ na-arụ ọrụ abụọ atọ ọtụtụ na-arụ n'abalị n'oyi oyi a na-agwa gị ihe a ma ọ bụrụ na ọ pụta ee nke a bụkwa ihe na-ekwe ka ọ dị mana ha ga-arụ n'ụtụtụ rụọ na ehie rụọ n'abalị mgbe ndị anaghị arahụ ụra ihe dịka awa atọ ka ha nwee ike wee na-alụpụta ihe a ga-eji wee nọ nwuo n'obodo a ị na-agakwa ị na-ene anya n'azụ maka n'ihi na a na-ekwukwa ya n'ala Igbo bụ na ọkụkọ bịa ebe ọmalọ ọ na-eji otu ụkwụ ụkwụlụ maka na ọ bụrụ ana anyị unu ahụgo ya bụ na ọtụtụ na-abịa alụsi ọrụ a ịma na ego ha na ego anyị arọrọ ọ bụrụ ọgbọ chaa chaa n'ihi na ala anyị na bụ ala abụrụ ọnụ mgbe onye ahụ natara nwere ike ọnụ afọ abụọ maọbụ otu afọ maọbụ afọ atọ ọ nata ego ya hụ na ego ya kwụ nwa n'azụ ya na ego ya tọrọ nke anyị tọkwa ya nke ọzọ mgbe ọ gbanwere ya na ego anyị ego agbara ụka saa egonye onye ọbụla mmanya na-aṅụ mmanya na-enwe obi aṅụrị na-etu ya odogwu omeka e, agụ ọ na-eko mana ịmahụ ihe ọma agaghị agwa gị bụ ọtụtụ afọ na ọ rụrụ ọrụ wee lụpụta ego ahụ ọ na ya asasị chetakwa n'ọkwa otu ugboro ma ugboro abụọ ka a ga-anata n'afọ o nwere ndị na afọ ise tupu ha anata ya bụ na tupu ha anata onye ahụ ga-enwe ike edobegoro ọnọdụ oge ịmago na ego egosi ka ọ dịkwa nka na-eme ma ọ bụrụ na ọ nata ọ ihe a ka a na-eme ihu na ọtụtụ ndị nọ n'ala anyị onye ọbụla na-agba ka agbapụta ọ dịkwa mma maka n'ihi na ala anyị bụ ala abụrụ ọnụ mana ọ bụghọkwa dịka nsikwo ka o si ada na ntị bụ ka o si atụtọ n'ọnụ ya bụ na ị na-apụtakwa ị ga-adị njikere wee malụ na mgbọ ị ga-agba bụrụ ọkwa fechafecha hmm? ọzọkwa bụ na a na-ebikwa n'ebe a inwe ụgbọala ọ bụrụkwa ihe anyị na-emebe anyị onye nwebe onye bido ha n'ọla oji ego ụgbọala ụgbọ ụgbọ ụgbọala na dọtisie ụzọ ibe anụwa ma onye ukwu ma onye nta kịlịkịlị ụgbọala ka enwe ọtụtụ anaghị anya dị ya na ha na-aba moto na-aga nke a na agbọ bọs e, a na-agba ya na-aga ọrụ ọtụtụ ji ụkwụ eje n'ihi na oyi dị ọ na-agbacha ha arụ adịghị n'anya akwa iyi ọkwa na anyị nwa bịala ebe ihe na-eyi too much iyi n'elu ihe na na ka ọ dịka nwere ihe a na-eme mana onweghị onye chọrọ ịma ịbụ onye ukwu igbo onye nta itoro ogo ịdị nnọọ mkpụmkpụ onwe onye chọrọ ịma onye ọbụla na-agala onwe onye ọbụla na achụgodu nke ya ka o wee chụta ya ịhụgo ya bụ na ọtụtụ ihe a ka agaghị ekwu ee eh? onye ahụ nata ọbụsa ego goo mmanya goo ụgbọ ụgbọala bọchisie ụzọ ma ndị nọ n'obodo na achọrọ ịpụ achọrọ ọtụtụ ndị ụmụaka agụụ dị n'ahụ atọrụkwuo ọtụtụ na-anata tọrụ ha chelu na ịmagoro ego dị o eziokwu na ọtụtụ na-agbawakwa ọtụtụ na-akwata ego anwa ee mana dịka o si dịkwa na be anyị ọ aka ọrụ gị feme e wee malụ aka ọrụ gị <laughs> maka na ụda adịchakwa fechafecha Hmm? ọ bụgodoro ndị nwa sị na a na-ebu ọgwụ bụrụkwarị nọ nnọọ ebulu ọgwụ ibulu ibulu ego ee eh, eh, o nwekwara ọtụtụ ihe ga-abụ bụrụ ndị bekee kpọọ ya risk ee eh, ihe na-abụ ọnọdụ na-ewolu ndụ a na-abanye ka e wee chọtụ ihe a na-agwa gị ihe a ya bụ na ụmụ ihe a ka ekwesịrị ị na-atinye ọnụ hmm? onye na-apụta ị mara na ọ bụrụkwa egwuregwu ka ị na-abịa igwu ee naanị na ala anya ebe anyị fụrụ onwe anyị abụlụ ya ọnụ ọ ala ya amaghị m ihe m ga-akpọ ya akpọ onweghị ihe na-aga aga ọ bụrụ na ọ bụghị ya ebe anyị nọ kakwa mma ka ngwa unu ebe anyị nọ kakwa mma ị na-anya ụgbọala ị kwụsị ụgbọala gị ọ bụrụkwa nke a na-abụ ebe onye ruo ndụ na ụdọchọsi ụgbọala ebe niile i buru ụgbọala gị kwụsị n'ụzọ nke ndị bekee na-akpọ pakin ya ka ị kwụsịtụ nnọọ ịkwụọ ụgwọ ịbanye ebe a ịkwụ ụgwọ ime nke ọzọ ịkwụ ụgwọ a ga-ekozi n'elu mmiri ihe niile a na-eme ma na-akwụ ụgwọ ya ihe niile ma na-akwụ ihe onyonyo ị na-ekiri ka na ya ihe ọbụla bụ ụgwọ ụgwọ ụgwọ ụgwọ ka m gwa unu otu ihe unu mana eriri m na-eke n'ukwu nke ndị bekee kpọrọ belt nke m dọkara ụmụkọta nnọọ ọkwa eri ya ihe njigolu nnọọ afọ na one ma one ma one olu nnọọ n'ugbu mba ofesi wee chọọ ịkpali onwe ya wee dọkapụ isi ya wee banye wee na-aga nnọọ ebe a na-ere ihe wee banye si ka m jikene ha ego one a na-ere belt ntọ ihe nwa na-eke n'ukwu ego ha kwuru onweghị gwa m natacha o nnọọ eriri eriri dị n'ụlọ wee zue ya ya kee ya nke ọma wee kechie ogwu nọrụ n'ebe ahụ eriri ka m kere ukwu ọ sịkwa gị ọ gbakwara gị ego na-eji e egonu belt ma ọ bụrụ ndị bekee ị bịa ka ije egonu ya bụ na ọ dị ezigbo mkpa ka anyị na-atinye ụmụ ihe ọnụ ndị igbo ndị nke bi na mba ofesi na-agba mbọ aka m dị n'elu ndị igbo ndị bi n'ụlọ na-agba mbọ aka m dị n'elu mana ọ ga-adị mma ma anyị na-ogwa onwe anyị eziokwu ọkacha ụmụ nwanne gị na-agwatụkwana ha ihe na-eme ee anyị na-agwa onwe anyị eziokwu ka o wee na-adịla anyị ma ka ana anyị na-adị mma ndụ anyị na-adị mma ịhụrụ ndị onye ọbụla pụrụ apụ dịka ọpụ ha na ọghọtaba ego n'elu ọ na-aghọta ego n'elu n'egodo m nwa mkpụrụ bosi one nka na-ayọ ego nka na-ayọ nnọọ ka mmarụ ka ọnọdụ m ga-esi wee dị ka ọtụtụ dewegolu m ngotelu nke a gotelu nke ọzọ m na-abatakwa ngotekwa ha ga-eli eli ngotelu ntutu ngotelu nke ọzọ na nke ọzọ nnachi ha so ọchị maka na unu amara ee kama ị ga na-ajụ m ma ọnọdụ m adịkwa maka ịmalụ nke ị ga ezitala m ị na-ajụ agwa m nke m ga egotere gị n'ihi na apụtara m mkpụrụ ụbọchị one ụkwụ m ka ekole ụkwụ m abụọ ka ekolu n'elu ka m mara ebe m bịa a na-afụ ụmụ foto anụwa a na esekasha n'ụzọ maka n'ụzọ malụ mma ọkwa na ụzọ malụ maka a na-esekasị ụmụ ife anụrụ na abụ m onye foto foto na-adị m mma ọ na-atọ m ụtọ hmm? ọ bụrụ na afụ ya onye ọbụla na-eti mkpu <laughs> a na-agwa gị biko biko biko biko ka anyị kwụsị ha anyị na-eme na ọ jọgburu onwe ya ọ jọgburu onwe ya